eji ogene mara ụmụ nkanụ oweli eji ogene mara ụmụ ụmụ nkanụ okezi gbọwa mba oweli eji ụmụ nkanụ mama mara aga oweli eji ụmụ nkanụ oweli eji ogene mara ụmụ ụmụ nkanụ ude nke na nwa

ndụ n'ike onwere ihe ji ogene mere ụmụ nkanụ onwere ihe ji ogene mere ụmụ nkanụ ọbara ije nwa nka m igbo gba mba okezi igbo nwamba ụmụ nkanụ

ọba ego onwere ihe ji ogere mara ụmụ nkanụ ihe ji ogere mara ụmụ ụmụ mba ụdọ na ehi ihe mara ụmụ

ọmalịcha anyị na na oke eze igbo nwamba anyị na na be anyị etokwa mma anyị na-anụ ọmalịcha anyị na anyị na anyị na na ọmalịcha anyị na-alụ anyị na-alụ anyị na-alụ anyị na-alụ nke anyị na-alụ ọmalịcha anyị na anọ. ọmalịcha anyị na-alụ ọmalịcha anyị na-alụ ọmalịcha anyị na-alụ anyị na-alụ anyị na-alụ ọmalịcha anyị na anọ ọmalịcha anyị na anyị na oke na ebe ko nke nwanne m ọmalịcha na na-anya na-anọ ọmalịcha anyị na-alụ ụzọ nke be anyị anyị na-alụ ayote na-anya na-anọ ọmalịcha anyị na-alụ oke eze igbo gba anyị na-alụ ọmalịcha anyị na ayé náà lò ó. ọmọdéjà ayé náà lò ó. ọmọdéjà ayé náà lò ó. lẹ́yìn kejì ike eze mgba mma onye unewe aka obodo asatọ na anabeka onye une na-anya obodo na anyị na na na kwa na na-etarụ ọmarịcha ọ na-anụ ebe na ya na-anọ ọmarịcha anyị na-anụ ọmarịcha anyị na-anụ ọmarịcha anyị na-anụ anya nke anyị na na